Igbo mmammanụ, Igbo rienụ, Igbo nwanụ Igbo kachanụ. Ụmụnne m ndị Igbo geelụ m ntị ma kaba arụ geruere m okwu a ọ dị ezigbote mkpa nne gị bụ onye okenye nọ na mbara ezi kee ọrụ gị dị ka onye okenye ndị nze na ọzọ nọ n'obodo kedu ọrụ unu dịka ndị nze unu n'anya n'obodo anyị maọbụ na mbara ezi anyị ọtụtụ ife dị iche iche na-eme ọnwa eke jụrụ amaghị akpụ kọọ na agụba jụrụ adịghị nkọ maka na ikwu amarọ ọ bụ ibe ga-ezi ya anaghị amụ aka ekpe na nka kara na alụ gwa ụmụ unu ntọnana ezinụlọ gwana ụmụ unu ife ngwuru na-asọ ị mana na o nwere ọtụtụ ezinụlọ dị sekret gị bụ nwa amụta na ngwuru ahụ ị gaghị aga jee gwọta ọgwụ webata na ngwuru ahụ ngwa ngwa ime aja na ngwuru gị apịatue gị ụdị nke ọ dị n'obodo o nwere obodo ọ ga-abịa ịbata ị gaghị ejegwota ọgwụ asaid gwobata obodo ohu ma gị bụ nwoke o ma gị bụ nwaanyị dị na ya nụ ngwa ngwa ịnwa n'ọfụ mmụọ nọ n'obodo unu ga ebi n'imegide gị ma ọ bụ mebisiele gị ife niile ị na-eme ma ọ bụ ede na ha dobere unu ọdụ ndụ ọnwụ ka mma nya ka m na-ekwu n'oke olu na-etinye bụ mkpu na-ekwu na o nwere ọrụ ndị nze na ọzọ kwesịrị ịrụ n'obodo o nwere ọrụ mpụ unu ọbụla kwesịrị ịlụ na mbara ezi ka anyị gwara ụmụ anyị nke bụ eziokwu ka anyị na ụmụ anyị maka na osita dị mma ọ dịra gbuo ka anyị n'oge chụọ anya bụ ewu ojii tupu chi na chi eji ka anyị n'oge kwụọ mmiri a oge ọ dị n'obu ọkpa ọ gwụsịkwa ka ọ ha n'onu onye nwere ntị na-anụrụ ezi anyị ozi anyị ezie ndị dị ndụ ntị adịkwari ọ gwụsịa igbo makanụ aka mbụ onye nke unu maazị UC gara m anyị tu peji ka ị were anya gị mee gịnị gbala onwe gị ife nkiri elu m ozi edemede ife ichere ka emee ka ọ dị mma n'ala Igbo ndewonu ụmụnne m